Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 4, Dialogue for Listening. Ijanu Igbo. E ogere. Iwe onye Igbo. Ee amụ onye Igbo. Olee akụ Igbo isi bịa? Amụ onye Owere. Amụrụ gị n'Owere? Ee amụrụ m n'Owere. Dialogue for practice with build-ups. ịnụ ịnụ anụ anụ je je igbo igbo ijana igbo ijana igbo ịwụ ịwụ gịrị gịrị ịghọ gịrị ịghọ gịrị onye onye iwu onye Igbo iwe onye Igbo onye Igbo Igbo akụkụ akụkụ bịa bịa olee akụ Igbo isi bịa olee akụ igbo isi e bịa abụ onye Owere abụ onye Owere ịmụ ịmụ amụrụ gị Owere amụrụ gị Owere ee amụrụ m n'Owere ee amụrụ m n'Owere. Dialogue for practice without build-ups. Ijeanụ Igbo. Ijeanụ Igbo. Ee ogere. Ee ogere. Iwe onye Igbo. iwu onye igbo ịgha ụmụ onye igbo ịgha ụmụ onye igbo olee akụ igbo isi bịa olee akụ igbo isi bịa aụmụ onye Owere. aụmụ onye Owere. amụrụ gị Lowere amụrụ gị Lowere ee amụrụ m Lowere ee amụrụ m Lowere Dialogue for comprehension. Ị Igbo Ee, ogere. Iwe onye Igbo? Ee, abụ m onye Igbo. Olee akụ Igbo isi bịa? Amụ onye Owere. Amụrụ gị Lowere? Ee, amụrụ m Lowere. Drill 4.1 Substitution drills on the raw forms of verbs. Part A Class H verbs. Useful word. Azụ. azụ eriri m azụ ndụ ndụ riri azụ ya o riri azụ anyị Anyị rie azụ. Ịkụ nkwụ. Anyị kụrụ nkwụ. Mụ. Akụrụ nkwụ. Ha. Akụrụ ha nkwụ. ịsa akwa A sara ha akwa Ya. Ọ sara akwa Ịṅụ mmiri. Ọ ṅụrụ mmiri. Ndụ. Ndụ ṅụrụ mmiri. Anyị Anyị ṅụrụ mmiri. Iku mmiri. Anyị kuru mmiri. Ndụ Ndụ kuru mmiri. Ha E kuru ha mmiri. Mụ. E kuru mmiri. Ịgụ akwụkwọ. Agụrụ m akwụkwọ. Ya. Ọ gụrụ akwụkwọ. Anyị. na-agụrụ akwụkwọ iri azụ anyị riri azụ mụ eriri m azụ part b class l verbs ọ fụrụ ehi. mụ afụrụ m ezi ndụ ndụ fụrụ ịkọ ji ndụ kọrọ ji ha akọrọ ha ji Anyị Anyị kọrọ ji, ịkọ ede, anyị kọrọ ede. Mụ, akọrọ m ede. Ndụ, Ndụ kọrọ ede. ịfụ ezi ndị furu ezi ya ọ furu ezi Part C Class HL verbs Useful words akwa akwa ihe ihe or ihe ihe or He here achọrọ m ọrụ ndụ ndụ chọrọ ọrụ ya ọ chọrọ ọrụ akwa ọ chọrọ akwa anyị anyị chọrọ akwa mụ achọrọ m akwa ha a chọrọ ha akwa ịga ahịa a chọrọ ha ịga ahịa ya ọ chọrọ ịga ahịa ime ihe ọma o mere ihe ọma ndụ ndụ mere ihe ọma ha emere ha ihe ọma ịzụ ji azụrụ ha ji mụ azụrụ m ji anyị Anyị zụrụ ji ịchọ ọrụ anyị chọrọ ọrụ mụ achọrọ m ọrụ Part D Mixed Classes of Verbs Agụrụ m akwụkwọ ịfụ eji afụrụ m eji ya ọ fụrụ eji ịchọ ọrụ ọ chọrọ ọrụ anyị anyị chọrọ ọrụ ịkọ ji anyị kọrọ ji ha akọrọ ha ji ịsa akwa asara ha akwa ndụ ndụ sara akwa ịbịa ahịa ndụ bịara ahịa mụ abịara m ahịa iri azụ eriri m azụ anyị anyị riri azụ ivụ ede ha vụrụ ede, ha avụrụ ha ede, ime ihe ọma, emere ha ihe ọma, mụ emere m ihe ọma, ịgụ akwụkwọ. Agụrụ m akwụkwọ. Drill 4.2 Transformation Drill Useful words Me Me Me nkwụ Me nkwụ 1A Produce a sentence with the third person singular ra form of the following H-class verb and object structures. Ịkwụ ego, ọ ego, iku mmiri, Okuru mmiri, ịṅụ mmiri nkwụ, ọ ṅụrụ mmiri nkwụ, iri nri. oriri riri nri. B. Produce similar sentences with first person singular subject. Ịkwụ ego. Akwụrụ m ego. Iku mmiri. Ekuru mmiri. Ịṅụ mmiri nkwụ. aṅụrụ mmiri nkwụ iri nri eriri m nri Part C. Repeat the exercise with first person plural subject. Ịkwụ ego. Anyị kwụrụ ego. Iku mmiri. anyị kuru mmiri ịṅụ mmiri nkwụ anyị ṅụrụ mmiri nkwụ iri nri anyị riri nri D with third person plural subject. Ikwu ego akwụrụ ha ego iku mmiri ekuru ha mmiri ịṅụme nkwụ aṅụrụ ha mee nkwụ iriri e eriri ha nri E with the impersonal subject. Ịkwụ ego. Akwụrụ ego. Iku mmiri. Ekuru mmiri. Ịṅụmị nkwụ. nkwụ. iriri eririri Part 2A Produce sentences in raw form with third person singular subjects from the following L class verb plus object structures. Ekoji Okoroji Ivu ede ọ ede ịfụta ezi ọ ezi b with first person singular subject ịkọ ji akọrọ m ji ịvụ ede Avụrụ m ede, ịfụrụ ezi, afụtara m ezi. See with first person plural subject. Ịkọ ji, anyị kọrọ ji. Ịvụ ede, anyị vụrụ ede. ịfụkpa ezhi anyị fụkpara ezhi D with third person plural subject. Ịkọ ji akọrọ ha ji ịvụ ede afụrụ ha ede ịfụkpa ezhi afundara ha eji. E with impersonal subject. Ịkọ akoroji, Akọrọ ji. Ịvụ ede. Avụrụ ede. Ịfụda eji. eji. Part 3 A. Produce sentences in raw form with third person singular subjects with the following HL class verb plus object structures. Ịzụ nkwụ Ọ zụrụ nkwụ Ọ gara mmiri. B with first person singular subject. Ịzụ nkwụ. Azụrụ nkwụ. Ịhụ dọkịta. Ahụrụ m dọkịta. Ịga mmiri. Agara mmiri. C. With first person plural subject. Izu nkwụ. Anyị zuru nkwụ. ihu dọkịta. Anyị hụrụ dọkịta. Ịga mmiri. Anyị gara mmiri. D. With third person plural subject. Ịzụ nkwu, Azụrụ ha nkwu, ihu dokto, Ahụrụ ha dokto, iga mmiri. Agara ha mmiri. E. With impersonal subject. ịzụ nkwụ azụrụ nkwụ ịhụ dọkịta ahụrụ dọkịta ịga mmiri a gara mmiri End of Unit 4, Tape 1. Continue on tape 2.